Look at them. Look at them. These people. These people. Thank you. See fine. Oh my God. Joy. Oh my God. Oh my God, Nakwam Nandu. Thank you. Thank you. Oh my God. Thank you. Thank you. Thank you so much. Thank you. God bless you. Thank you. Thank you. Thank you. Thank, thank you. Thank you. Oh my God, thank you. you oh Ee, Ifeanyị bụ ezigbota nwoke na Ihe m ga-ekwu bụ na ọ bụ m ezigbo mmadụ mara ezinụlọ. Ee, anyị na-abụ ada ha chineke ji wee gozie m ada na-ata ukwu anụ <laughs> a na-atakwu ya na <laughs> ngozi niile chineke si n'aka ya wee ya anyị na ezinụlọ ma ebe a na ụlọ kịta ha nchapụchara ngozi si ya n'aka onye na-abịakwa nwanne ya nwoke eboy has Thank you, guys. Thank you. Because I am not known that. And without any idea. And that is what he planned. Yes. I don't know what you do. Mwana akwadokwa ka ntikapụga sọmgbe so biko nke a bụ nke dịgo dịkịta ọ ka mma na anyị mawere unu Uh, we are going to have very good relations. We have a very good team here, Eh? and uh, you, are, you, are, doing very well, promoting our culture, yeah. and doing great. for yourself and for us. You have lightened our spirit. What you have done now is not going to be easily forgotten. Right? So we need to remember you're coming here. So you can manage this, we're short to fire one more. Thank you, sir. What we work in the morning. You need the eye never na amasi. Imana ene watakiri e kalilia. Ojo enye ya nyonye. Eh, iyo jibulie kali mbona. Onwo lo ezilo ozi. akwụghị anyị ụgwọ eghọtago ee ndị word of philosophy na be ndị fada usurpation bụ nnukwu crime assumption of an office for which is not rich eh, so otu ekele anyị na-esi abịala anyị ọ dịkwa mma mana anyị na-agwakwa unu kịta na ndị gburu dibe na azụ dibe o nwere eziri ozi a mhm. and eh, ọkwụgwọ ụgwọ ihe niile

Hey, via, <laughs> via negative, via positive, it is reposition for more. nwanne ifugo obi ọgọ gị nwoke ji nabata ozi izi eh? ifugo nwanne gị nwaanyị bụ odiri nke bụ akwa eh? nnukwu nwaanyị sista ọ nwanne gị ọ nwanne gị na-eji oge egwu egwu eh? ha nabatara ya emere ọfụma nna asị unu chetakwa ụmụ igbo na akwawela ọnwa ugwu ọnwa bịachiwa ike na akwawelu ndụ ugwu ndụ abịachiri ike anyị na-asị gị bili gawa ihe anụ nkịta na ka bụ mbido maka ebe ọbụla ịfụnanya na udo dị ebe ọbụla ịfụnanya dị ebe ahụ ka udo na-adị ebe udo dị ka agamnihu na-adị dada anyị na-ekene gị maka ihe imere ebe o shifta machịpụrụ mmaji ọma nkọnata ọma nkọnata the water pot shall never run dry oh. same with Jesus na-agakwa n'iru biko unu ejekwa obodo oyibo but ga-agakwa ọkwa ọkụ ya <laughs> eh, international <laughs> eh, the last time I bụ na Asaba ka anyị ya ẹ̀dọ́ sẹ́yìn sọ̀rọ̀ do two cups of rice. Biko can I don't even know what to say. Ọ na-abụ na ọ na-eme on TikTok or Facebook now full this kind of thing anakata abẹ́kọ́tẹ́ mmadụ ịma na ọ ga-erute ebe a amarụ m na anọgide n'ụwa amarụ m na anọgide n'ụwa akpọpekwe m n'ụla celebrate around. so my brother so ifeanyi oh my god i don't know what to say afọ gị bụzi ngọzi akọ o nweghị ihe ga-akọ gị n'ụwa ọn'ihu ishidebe ihe ahụ anything those conjecture ya n'isi gị isi come to happen ndụ aga n'iru ama m onye ibu netọ ka ịbụ netọ dị ịtọ netọ na ịdị ise ọbụrụzi si bụ aka ede you are too much my brothers are too much ha na-apa n'aka m na ụkwụ m hey I don't even know what to say. Only to say thank you, thank you, thank you, thank you, thank you so much. Thank you. Thank you. Hey. Ndị ga-emerụ unu ga-ede na nwụrụ unu, a ga-emerụ unu a million times. Ndị nwere appointment na na gọọmenti house. Thank you. I appreciate. Thank you. Thank you. Thank you so much. you. Thank you. Thank you. Thank you

Have you ever seen Janka? This is Janka, the celebrity of Thank you guys. Because God bless you all. Oh, thank you. Let me call my power bank. Hey, you don't go say no, so ayo, yo. Hey, Jesus. Where my? igbo kwenụ igbo ṅụọnụ igbo mụọnụ igbo kwezuonụ nke onye chiri ya ezelụ igbo mụrụ nze mụọ nzọ igbo eji eje mba biko nụ ndị igbo ibe m ka anyị jikọọ na aka ọnụ wee kwado asụsụ igbo mee ka omenala igbo wee na-aga n'ihu biko pịala anyị aka na sọskrishọn bọtụl ma pịkwa mgbarịgba aha n'ebe ahụ ka iru ike na-akwado anyị ka ihe anyị na-emekwana na-aga ife anyị na-emekwana bụ ka a na-akwado asụsụ igbo ọ bụrụ ife ọjọọ ka anyị na-eme ọwụ mara igbo ọwụ igbo ka ọ chọ ka anyị na-eme ka asụsụ igbo ka ojimara igbo na-aga n'ihu bikonu kwado na anyị banye na sọskraịbụ n'ihe anyị na-eme ma na-awọchịkwa anya oge niile udo dịrị unu ekele dịrị unu